AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị obi ụtọ ka anyị ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ebe anyị ga-adụ onwe anyị ọdụ n'ihe gbasara nụ ezinụlọ isiokwu n'ihe anyị chọrọ ige n'ụbọchị taa na-asị onye nkụzi nke mbụ onye nkụzi nke mbụ kee onye bụ onye nkụzi a gekwa n'ebe onye a ga na-alụ ọlụ anyị chọrọ ka anyị mara na nne na nna anyị bụ ndị nkụzi nke mbụ anyị kwesịrị inwe n'ime ezinụlọ anyị anyị asawo ajụjụ nke mbụ kee onye nkụzi a na-ekwu okwu ya ọ bụ nne na nna anyị keekwanụ ebe ha ga-anọ na-akụzi ihe ha mụtara ha ga na-akụzi ya n'ime ezinụlọ keekwanụ onye ha ga-akụziri nkụzi a ọ bụ nwa nke Chineke nyere ha ngọzi nke Chineke nyere ha mana achọ ka mụ na gị mata na ime ụwa a jupụtara n'ihe ọjọọ ekwensụ na-achọ otu ọ ga-esi wee zi ụmụaka ihe na-adịrọ mma igwe mmadụ nọ na-eme ihe ga-abara ha uru ọ bụghị ihe ga-abara ndị ụwa ma ọ bụ chineke uru ma na-arịọ onye nne na nna na-ege anyị n'ụbọchị taa ka anyị gbalịa na-etinye anya na-etinye ụkwụ na-etinye obi anyị niile n'ihe gbasara n'okwu nke chineke n'ịzụ ụmụ anyị mana ekwensu enyewa anyị ọlụ dị iche iche anyị na-alụ n'ime ụwa anyị nọ n'ime ya nke mere na anyị a na-enwekwa ohere anyị a na-enwe oke nye ụmụ ngọzi nke chineke nyere anyị ị ga-ahụ na nwa nọ izu isii ma ọ bụ nke nọ afọ abụọ etinye ya n'ụlọ akwụkwọ kekwanụ ihe obere nwa ga-amụta o nweghị ihe ọ ga-amụta ị ga-ahụ na ihe niile a na-eme na gburugburu ebe nwata a nọ bụ ihe na-agaghị abara ya uru n'ime ụwa anyị nọ n'ime ya ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa bụrụ ezigbo nne ka anyị gbalịa bụrụ ezigbo nna ka anyị gbalịa na-ezi ụmụ anyị site n'ime afọ ee a ga-ekwusị na ọ nne na-ebu afọ ahụ mana ọ bụ nna tụwara nne ime ya mere ọlụ abụọ ọlụ mmadụ na-abụ ga-alụ ma nne ma nna ma n'ime afọ nna ga na-ekwuru nwa ya okwu nke chineke mgbe a na-ekpe ekpere isi ụtụtụ mgbe a na-ekpe nke ehihie ọ ga na-agbalị na-eme ka nwa ahụ na-akọta na-anụ olu nna ya na-anụ olu nne ya na-amarasị na okwu chineke ka a na-ekwu mana abụ ma ọ bụ nri nke nwata ga na-anụ ga-abụ ihe ga na-ewuli mmụọ nwatakịrị a ebe chineke nọ ma na-arịọ gị onye nne gị onye nna ka anyị gbalịa bụrụ onye nkụzi nke mbụ nwaanyị ga-enwe n'ime ụwa anyị nọ n'ime ya site na ha bụ ngọzi chineke nyere anyị ka anyị wee lekọta ha mara na n'ụbọchị nke ikpetemazụ chineke ga-ajụ gị ajụjụ chineke ga-ajụ m ajụjụ chineke ga-ajụ anyị niile ajụjụ ngọzi nke o nyere anyị kee ihe anyị ji ya mee kee ihe anyị zụpụtara n'ime ndụ nwa site na anyị niile bụ ụmụ chineke anyị nọ na nlekọta mmadụ niile ka anyị gbalịa na-enyere nwanne anyị nwoke aka maọbụ nwanne anyị nwaanyị aka n'ileta ụmụ ha chineke ga-agba anyị ume ọ ga-enye anyị okwu ọma nke ga-apụta n'ime ọnụ anyị ọ ga-agọzi mmamizu anyị ka anyị wee mara mgbe anyị ga-ekwu ihe anyị kwesịrị ikwu na onye anyị ga-ekwusara ya n'aha Jizọs amen unu emeela onye Igbo ọma nọnyere anyị n'ụbọchị taa nọọ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ka o wee wulie mmụọ anyị mara na ị nwere ike irute anyị nso na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nke na www.awr.org gị tinye asụsụ igbo dịka agụ mere isi ele otu aka okwu gị si agụ mkpụrụobi agụ n'obi ụtọ ka anyị ji na-ekele ndị end time ministry na-abụ ọma nkunu wetara anyị n'ụbọchị taa chineke na-alụ ọlụ n'ime unu ama m na ịhụnanya ya na amara ya ga-abara unu ụba n'aha jizọs amen nwa chineke ọma na-ege ntị ugbu a anyị ga-anọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ka anyị gee ozi ọma ka anyị wee mara ma anyị na-eche ọbịbịa abụọ nke kraịst n'ụzọ kwesịrị ụmụnne anyị na ụmụnna anyị n'ime onye nwe anyị jizọs kraịst ana m ekelekwa ụnụ ọzọ n'ụbọchị taa n'ihi iru nnọnyere onye nwe anyị n'ebe anyị nọ amụrụ onye nwe anyị na udo ya na ịhụnanya ya nọgidesi ike bara anyị niile ụba n'aha jizọs amen anyị kpere onye nwe anyị chineke imeela n'ihi ụbọchị ike taa biko bata n'etiti anyị n'ike gị kwee ka mgbe okwu gị nke a bụrụ mgbe dị nsọ n'iru nsọ gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ụmụnne anyị n'isiokwu anyị taa na-asị n'oge dịka nke a n'oge dịka nke a akwụkwọ ozi ọma Jọn isi iri na isii bụ ebe anyị ga-egwere ihe ọgụgụ anyị nwa nkenke ozi ọma Jọn isi iri na isii aga m ịgụ ahịrị nke iri atọ na atọ okwu ndị a ka m gbaworo unu unu wee nwee udo n'ime m n'ụwa unu na-enwe mkpagbu ma nwee na obi ike ma onwe m emeriwo ụwa amen n'oge na-adịghị anya n'izu a ndị gafe agafe ana m anụ otu onye ka ọ na-ekwu okwu zife ozili ikuku enye ndị mmadụ okwu agbamume mgbe ọ na na-ekwu okwu ya okwu agbamume a ihe enye ntụmaka lotu abụ nke nnọ akwụkwọ abụọ anyị anyị kpọrọ Seventh Day Adventist hymnal abụ otuto anyị la nọmba 593 abụ asị n'oge awa dịka ndị a ọbịa bụ isiokwu anyị mbụ oge awa dịka ndị ya otu nwanyị alụ alụ di ya mbụkwara ụkọchukwu esi wee ebe a na-akpọ pensilvania nwaanyị a dere agụ timoti nke abụọ isi atọ malitela amaokwu mbụ gawala ihu ngasị ma mara nke a na oge dị oke egwu abịa na mgbe ikpeazụ aha nwaanyị a bụra Ruth Jones ụka ya dere ọda aka ụka nwekere bụ kpọmtim afọ 1943 nwaanyị a dele anya la onye m ga-ama n'oge ikpeazụ a edula n'ihi na afọ ka abụọra mgbe agha zuru ụwa ọnụ ka abụọ nde elu nlaga elu ka ụkpaela adịghị n'oge a oge njọra njọ oge ahụ njọra njọ karịsịa ndị nọkọtara nọ n'otu devu agha nọ n'itali na mpaghara ụwa ndị ọzọ agha zuru ụwa ọnụ nke abụọ n'oge ahụ ndị rakele amaghị otu eji eme ya n'ihi ahụhụ ndị mmadụ ntagha n'ihi nsogbu n'ihi ụjọ ahụghịrị ọtụtụ ndị mmadụ egwu nji ha ọtụtụ ndị mụgha ka ụkpa adịghị ọ dịghị onye ma ha ga-eji imenụ akụnụba obodo ndị dị iche iche n'ụwa ada ada ka o kpeela adịghị nwaanyị ya amaghị ihe ọ ga-ime ya malite chewe ya bịa gwere akwụkwọ nsọ ya weta akwụkwọ timoti ka abụọ isi atọ malitela ma okwu mbụ ya malite idedata abụọ mkpụrụ okwu abụọ n'oge dịka ndị ya anyị chọrọ jizọs n'oge ka ndị ya anyị chọrọ akwụkwọ nsọ n'oge dịka ndị ya anyị chọrọ arịlekọ ebe ihu anyị ga ihu okogide aka n'ime ụwa anyị nọ n'ime ya amaghị m ma ede ịhụ oge anyị nọ n'ime otu ọ dị oge ndị na anyị nọ n'ime ya bụ oge njọrọ njọ hie nne dịka akwụkwọ nsọ na-ekwu okwu ya lee oge dị oke egwu na-abịa na mgbe ikpeazụ oge ndị anyị nọ n'ime ya bụ oge ikpeazụ a n'eziokwu dịka nwaanyị ya ngụrụ n'abụ a ana m achọ ka gị onwe gị lee mkpụrụ akwụkwọ abụ a ha anya ịhụ mkpụrụ okwu ndị nọ ebe a lee anyị chọsiri jizọs ike n'oge ndị ya amaghị m ma oge ị nọ n'ime lee ebe ị nọ ihe ndị na-agabiga egwu oji gị ọ bụ nrịrịa la nsogbu ihe anaghị aga aga n'obodo nke anyị nọ n'ime ya na ọtụtụ ebe ndị ọzọ gị onwe gị nọ ndị na-ege anyị ntị adịghị ọtụtụ ezinụlọ anaghị racha ọrịa nrịrịa ndị iche iche na-efe na-enye ndị mmadụ nsogbu ihe ọjọọ ha na-aba ụba ndị mmadụ egbugha ndị mmadụ ka echi adịghị ndụ mmadụ ndụ ọkụkọ ga-akake mmadụ oke ọnụ ahịa a na-ahụ ozu mmadụ etutu ebe niile dị iche iche oge ndị a ndị iche ndị njọ n'oge dịka ndị ya anyị chọsiri onye nwe anyị ike anyị chọsiri mgbakọ ya ike anyị chọsiri ịga ntụ ya ike jizọs na onwe ya enye anyị nkwamike sị ma anyị nwee obi ike n'ihi na ya onwe ya emeriela n'ebe a lagoo ihe ọbụla nke anyị na-agabiga n'ime ụwa nke anyị nọ n'ime laajọọla njọ na-agụghị otu ọbụla go jide emeri na-agụghị otu ọbụla ga ajọ mmụọ na ajọ mmadụ jide ebuso agha adị mma chọ na okwu chineke n'oge awa n'oge awa dị ka ndị a anyị chọsiri onye nwaanyị ike ana m enyefe gị jizọs n'aka ka ị bụrụ onye m ga-eguzosiri ya ike n'ime mmụọ na eziokwu ghara ịbụrụ onye egwu m ga-ime ga-ada agba mfu ọhịa mfu ụzọ ka anyị jisie ike jidesie jizọs aka ike na-agbanyeghị ihe ọbụla nke anyị na-agabiga na jizọs zuru ka emee ikpuchite ịnọnyere ịgọzi ichekwa na ịgụgụ anya obi a ga-asịkwara ịlụ ọnwa abatala ezinụlọ jidesie jizọs aka ike ịhụ hụghị otu iji eri nri lụọ oge e ihu jidesie jizọs aka ike n'ihi na ọbịa bụ onye na-eji arọpụta ọ dị mkpa akwụkwọ nsọ abụọma ahịrị nke iri atọ na anọ na amaokwu nke iri na iteghete si na ha dị ọtụtụ bụ ihe ọjọọ nke na-adakwasị onye ezi omume ma site n'aka ha niile la jehova ga-anapụtachasị gị so onye nwe anyị nke napụtachasị anyị laa aka igbudo osi onyelakụ agụ ajọ ọrịa na-efe efe na ihe ọjọọ dị iche iche nke na-abịakwute ụmụ chineke ọbụna n'oge ikpeazụ ndị a ọchịchị nchigbu dị iche iche ndị anyị na-ahụ na-adịghị ịchọ ịma ọdịmma ka ndị ha na-achị naanị fọmfoju akpa ka ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-agbakọsi onye nwe anyị aka ike n'oge ndị dị ka ndị ya ọbụna dịka ọ dịrịla agha zuru ụwa ọnụ ka abụọ mmere nwaanyị na njide abụọ ugbu a ka ewu m hitere nne bịara bịa pịkatasị ya fụta afụtala ụzọ anyị jisi ike jidesi onye nwe anyị aka ike ọ ga-enyere anyị aka ịgabiga ụmụ ihe ndị ya ọ ga-enyere anyị aka ịbụ ụmụ ya ọ ga-enyere anyị aka ị na-eme ka uche nsọ si dị ọ dị mkpa ka anyị bụ ndị ga-eguzoro guzoro naanị ya ekwela ka oge ndị na mee ka ị gbawa okpo ekwela ka oge ndị na mee ka ị bụrụ onye ga-egọnara okwukwe gị ekwela ka ihe na-eme n'ime ụwa ihe na-eme n'obodo anyị abụrụ ihe ga-eme ga-abụrụ onye ga-agbakọta Chineke azụ n'ihi na anyị ga-ebu ndị ga-enwe ntachi obi onye nwaanyị anyị sị na onye ọbụla nke na-enwe ntachi obi ruo ọgwụgwụ laọbịa bụ onye a ga-azọpụta ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-egosi ikwesị ntụkwasị obi nwee ntachi obi ruo oge niile na mgbe niile onye nwaanyị anyị akwụkwọ ndị hibru isi isii amaokwu iri iteghete na nke ohu ọ sị bụ olileanya nke anyị nwere dị ka arịlịka nke mkpụrụ obi nke bụ ihe ntụkwasị obi na ihe na-eguzosi ike nke na-abakwa n'ime ebe ahụ nke dị n'ime akwa mgbochi n'ebe jizọs batara n'ihi anyị dị ka onye na-ebu ụzọ gbaa ọsọ ebe e mere ya ka ọ bụrụ onye isi nchụàja ruo mgbe ebighị ebi dịka usoro nke ma ekezede ekezede amamhemdee ka ụka ụmụnna mbụ ala ngana ndee ka ụka anya anyị enweela arịlịka arịlịka bụ ihe bekee eji akpọ ankọ anyị enweela ele ebe onye nwe anyị nọ abụghị ndị ụgbọla eji aga dịghị ebe arịlịka gị nọ n'oge awa dịka ndị ọ bụrụla arịlịka gị abụrụla ebe kraịst nọ ị nweghị nghọmahịa ị nweghị nkọmahịa anyị gbakụsi onye nwe anyị ike laagụghị otu ọbụla onye iro jide evu agha laagụghị otu ajọ mmadụ ajọ mmụọ jide evu agha nchekwa anyị zuru oke n'ime kraịst dị ebe arịleka gị nọ n'oge awa ndị dị ka ndị ya arịleka anyị kwesịrị ịnọgidesi ikele ebe jizọs nọ kwesịrị ịnọgidesi ikele ime okwukwe ka anyị kwere ebe kraịst nọ nke laadịghị ịkwa eneke anyị kwesịrị ịbụ ndị nga iguzosiri onye nwe anyị ike dịka uche nsọ siri n'oge awa ndị dị ndị ya ebe onye tụkwasịrị obi na-agharịpụghị n'oge awa ndị dịka ndị ya onye tụkwasịrị obi kpọọ enyi ọma lee ebe onye ga echeta ochi egbughị n'oge awa ndị dị ka ndị ya ebe onye gere bụ na-emekọ ihe chọwa otu o si aghọrị n'oge awa ndị dị ka ndị ya ebe ọ bụ ịta mmadụ n'obi ya taa ya vụchi gị anya n'oge awa ndị dị ka ndị ya ebe ndị arụrụ ala na-agala ihu na-echi eze na-echi chief ndị ọjọọ ebe eziokwu n'ala ndị mmadụ adịghị chọ eziokwu onye dị ikwu eziokwu agaghị ịkpọ ala ọgbakọ ọbụla ha na-eme n'ihi na ọ ga-ekaka bụ eziokwu bọta onye na-eji agha ụgha bụ onye a ga-ewere dụọla isi n'oge agwa ndị dịka ndị ya ọ ga imega agọnarị okwukwe gị ọ ga imega asị ebe ọ dị otu a ebe m agaghị ebuteto ma mesoro ọ ga imetụ iguzosi ike oge agwa ndị dịka ndị ya anyị chọsiri jizọs ike anyị chọsiri akwụkwọ nsọ ike ka ọ na-eduzi anyị n'ihe niile gbasara ezi omume anyị chọsiri onye nwe anyị ike anyị chọsiri ka anyị ike anyị bụrụ ndị nga iguzosi ike n'ime onye nwanyị n'oge awa ọ dị mkpa n'ime obodo anyị nọ n'ime ezinụlọ anyị nọ n'obodo nhiri nne ma ebe mepere emepe ma ọ bụla ebe ime obodo ebe ọbụla gị chọtara onwe gị ọ dị mkpa dị ka anyị bụrụ ndị gị guzosiri onye nwaanyị ike dịka nwaanyị na ndere abụọ a n'ihi ihe omume ndị ọ na-ahụ n'oge agha zuru ụwa ọnụ ka abụọ otu a ka anyị na-ahụ ọtụtụ ihe taa ha ịrịba ama nke na-egosi la ọbịbịa jizọs kraịst adịla nsọ ọ dị mkpa ka anyị bụrụ ndị gị guzosiri onye nwaanyị ike ike dịka uche nsọ si dị ga-abụ ya bịa ya nwaanyị anyị dịka ezi uru ndị laabụghị ndị dị gọnarị okwukwe kama ya hụ anyị dịka ndị guzosiri ike ya egwere ndụ ebi ebili anyị ọrụ ka ọ dịrị anyị otu a ụmụnna dịka ọchọ nsọ chineke si dị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen chineke imeela n'ihi iru nnọnyere gị na ọ dịsịkwa ike ibinyere ụmụ nwụlọ idu anyị kwee ka anyị bụrụ ndị gị gbabala ime gị bụla n'oge ndị dị ka ndị ya gwere gị kpọrọ onwe otu ị ga-eji anya kpọrọ onwe n'ime ndụ a n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen amen amen amen imela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ iyi nwa aka mma na ozi ọma nke pụrụ iche wetara anyị n'ụbọchị taa arịrị anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dtcom mara na ị nwere ike ige ozioma nketa na www. awr.org gị tinye asụsụ igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nọnyere mmadụ niile ka anyị wee dowe chineke ka onye mbụ n'ime ndụ anyị ọ ga-enyere anyị aka ọ ga-agọzikwa anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo